AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ka chineke gọzie gị onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa n'ezie nwanne m nwoke nwanne m nwaanyị ana m ewere gị n'ezinụlọ gị na-enyefe n'aka nsọ nke chineke na-asị ka onye nwe m lekwasị gị anya ebere ya ka onye nwe m duwe gị ka onye nwe m duzie nzọụkwụ gị ọ ga-agara gị nke ọma n'ụbọchị ndị a n'ezie anyị abịala n'ụbọchị taa dịka anyị na-aga n'iru na-etụgharị uche n'okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ihe pụrụ ịkpata nkọcha ihe pụrụ ịkpata nkọcha hmm. ọtụtụ ihe pụrụ ịkpata nkọcha ezi enyi m ọtụtụ ihe pụrụ ịkpata nkọcha ma ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri na ise akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri na ise ọ sị ma ọ ga-eru ọ bụrụ na ị geghị ntị olu Jehova bụ Chineke gị ilezi anya ime ihe niile o nyere n'iwu na ụkpụrụ ya niile nke mụ onwe m na-enye gị n'iwu taa na nkọcha niile ndị a ga-abịakwasị gị wee rue gị arụ ọ bụrụ na ilezighị anya nwee nghọta na o kwesịrị ka anyị gee ntị ghọta na chineke chọrọ nrube isi na ime ihe ọ bụla nke ọ sị anyị mee ọ bụrụ na anyị egeghị ntị na nke a pụrụ ime ka nkọcha ndị a niile nke edepụtaworo n'akwụkwọ detronọmi ruo anyị arụ biko tụgharịa uche n'okwu ahụ akpọrọ rue gị arụ nke a bụ ọ dịghị ngalaba nke ndụ gị nke ọ na-agaghị emekụta jide ya otu ahụ ọ dịghị ngalaba ndụ nke ndụ m ọ na-agaghị emekọta ma ọ bụrụ na egeghị m ntị ghọtanụ gị onye mụ na ya na-atụgharị uche na ihe pụrụ ịkpọta nkọcha nye m ihe pụrụ ime ka nkọcha bụrụ nke na-achị achị n'ime ndụ m bụ egeghị ntị bụ eme ihe nke na-eweta ngọzi ngọzi bụ nke na-esite n'ịnụ okwu ndụmọdụ nke Chineke na ige ya ntị na ime ihe o nyere anyị iwu si wee dị ma nkọcha bụ nke na-abụ ihe nlụpụta nke egeghị okwu chineke na-emeghị ihe chineke si anyị mee egeghị chineke ntị erubeghịra ya isi anụghị olu chineke ọ bụrụ na achịkọta nga isi ihe ndị a gbawara ụkwụ a ga-asị na ọ bụ nnupụ isi ọ bụghị nnupụ isi megide mmadụ bụ nnupụ isi megide chineke ọ bụrụ na ileme anya wepụta ohere gị gụọ akwụkwọ detronomi isi iri abụọ na asatọ ị ga-achọpụta n'ebe ahụ na moses wepụtara ohere ya depụta ọtụtụ ihe nke nọchitere anya ngozi na ihe ndị nke nọchitere anya nkọcha site na nke atọ ruo na nke iri na atọ ka edepụtasịrị ihe pụrụ ịkpata ngọzi nye m ma site na nke iri na isii ruo na nke iri isii na asatọ ka edepụtara ihe pụrụ iwetara m nkọcha lee anya ka ịhụ ịdị ukwuu nke nnupụ isi n'ebe Chineke nọ ana m arịọ gị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị chọrọ ịghọta nke a nke ọma wepụta ohere gụọ akwụkwọ detronomi isi iri abụọ na asatọ onye anyị na ya na-ahazi isiokwu a n'ụbọchị taa bụ Derek Prince depụtara ihe ndị enwere ike ile anya ma ọ bụrụ na anyị chọrọ ka ngọzi nke Chineke bụrụ nke anyị otu n'ime ha bụ na ọ ga-ewetara anyị mbuli elu ọ ga-edo anyị na ahụ ike ọ ga-eme ka anyị mịa mkpụrụ ọ ga-eme ka anyị nwee ọganihu ọ ga-eme ka anyị bụrụ ndị na-emeri emeri ọ ga-eme ka ịdị mma nke chineke ruo anyị arụ iru ọma nke chineke lee anya ọ dị otu mkpụrụ okwu m na-aghaghị imetụ aka tutu m na-achịkọ isiokwu nke ụbọchị taa nke ahụ bụ ịmị mkpụrụ ịmị mkpụrụ dị ka a na-ekwu ya abụghị naanị na onye ahụ ga-amụta ụmụ dị ka anyị si na-aghọta ya a sị na mmadụ na ọ ga-amị mkpụrụ anyị aghọta ya na onye ahụ ga-amụta ụmụ ee ọ bụ eziokwu ma ọ bụrụ na asụgharịwa ya nyochasịwa ihe okwu a pụtara ma ihe a na-ekwu okwu ya bụ na ibi mkpụrụ nke Chineke na-ekwu okwu ya ebe a bụ na ihe ọ bụla ibesara aka ga-aga nke ọma n'ụmụ chineke ga-agọzi gị n'ụmụ na amamihe chineke ga-agọzi gị ava ahịa gị chineke ga-agọzi ya ọlụ bekee nke na-alụ chineke ga-agọzi ya ọlụ aka gị chineke ga-agọzi ya echiche nke obi gị chineke ga-agọzi ya na ihe ọbụla nke ị na-eme onyinye ọbụla nke chineke nyeworo gị ka chineke ga-agọzi ihe ndị a niile ka ị pụrụ ịchọta na ngọzi na nkata ngọzi nke chineke nyeworo gị gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-elecha ihe ndị a anya ghọrọ egeghị Chineke ntị ị ga-elecha ihe ndị a anya ghara iduzi ụmụ gị n'ụzọ nke Chineke gị nwa okorobịa gị nwa agbọghọbịa mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ị ga-elecha ụdị Chineke a ghara ịsọpụrụ ya ghara ịtụ egwu ya ndị Igbo na-atụkwa n'ilu ha sị na ahụbeghị onye atụnyere nnu n'ọnụ ya ghara ịrasị ya olee otu chineke si atụnye gị nnu n'ọnụ gaghara ịrasị ya ọ kwarala gị avọ ngozi olee otu ị ga-esi gaghara avọ ngozi bụ avọ nkọcha biko gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka o metụ gị na-arụ ka o metụkwa m onwe m na-arụ ka anyị ghọta na chineke anyị na-echere anyị echiche ọma na iwe nke a na-ewekwa n'ụri megide onye na-emebi iwu ọ bụ maka ọchịchọ maka ọdịmma nke mụ na gị ọ bụrụ na abịa kpochapụ mpaghara obodo nke ibi n'ụbọchị taa ezinụlọ gị esoro na ndị ekpochapụrụ chineke nọkwara ebe ọ nọ ndị ole bụ ndị na atụ ikikere eze ọ bụ mụ na gị ma n'ihi na ịhụnanya ya dị ukwuu ebe anyị nọ ọ na-amasị ya ya si biko bie ndụ n'ụzọ dị otu a ka ihe dịrị gị na mma gịnị kpatara anyị apụghị ige ntị mgbe ị na-atụgharị uche n'okwu a n'ụbọchị taa ka onye nwe m site ikike nke mmụọ nsọ n'ime gị ka ị họrọ ige Chineke ntị ma nata ngọzi ya ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewebata abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị na-anụ abụ ọma nke ụbọchị taa ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ka ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen tụkwasị Jehova obi gị niile tụkwasị Jehova obi gị niile adaberekwala na nghọta gị

gọzie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme lụrụ ụzọ gị niile ka o guzozie ụzọ gị ụzọ gị ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya okporo ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga-eme mara ya okporo ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya

me to be called your I am not worthy. to be called. your You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. ka anyị na-atụkwasị Jehova obi mgbe niile bụ abụ ọma nke ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja bụrụ anyị n'ụbọchị taa arịrịọ ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka unu atụkwasị Jehova obi ọ ga-agọzi mmadụ niile n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org chekwụta itinye asụsụ Igbo udo dịrị unu mmadụ niile ndị na-ege ntị onye nwe anyị na-adị ndụ onye nwe anyị bụ onye eziokwu ọ dịghị ọchịchịrị ọbụla nke nọ n'ime ya ya mere onye ọbụla nke na oge okwu Chineke bụ nwa Chineke ọ bụkwa nwa nke ihe onye nwe anyị merụ na amara n'aha Jizọs taa isiokwu anyị bụ iwu dị iche iche nke megidere ụbọchị izu ike iwu dị iche iche nke megidere ụbọchị izu ike anyị na-agụ n'akwụkwọ Jọn isi ise amaokwu iteghete rue na amaokwu iri na isii akwụkwọ Jọn isi ise amaokwu iteghete ngwa ngwa e wee mee ka arụ dị nwoke ahụ mma o wee chirute ya wee na-ejegharị ma ọ bụ ụbọchị izu ike n'ụbọchị ahụ ya mere ndị Juu na-asị onye ahụ e mere ka arụ ya dị ike ọ bụ ụbọchị izu ike o zighịkwa ezi na iwu ka ị chiri ute gị ma ọ zara ha sị onye mere ka arụ m dị mma onye ahụ siri m chịrị ute gị na-ejegharị ha jụrụ ya sị onye bụ mmadụ ahụ nke sịrị gị chịrị ute gị na-ejegharị ma onye ahụ e mere ka arụ dị ya ike amataghị onye ọ bụ n'ihi na Jizọs wezụgara onwe ya n'ihi na igwe mmadụ dị n'ebe ahụ mgbe ihe ndị ya gasịrị Jizọs chọpụtara ya n'ụlọ ukwu Chineke si ya lee emewo ka arụ dị gị ike Jizọs si ya lee emewo ka arụ dị gị mma emehiela ọzọ ka ihe jọkarịrị njọ ghara ime gị nwoke ahụ jere gwa ndị Juu na ọ bụ Jizọs mereri ka arụ dị ya mma n'ihi nke a ka ndị Juu na-esogbukwa Jizọs n'ihi na ọ na-eme ihe ndị a n'ụbọchị izu ike ka onye nwe anyị gọzie okwu a n'aha Jizọs ngwa ngwa Jizọs letara nwoke a n'akụkụ mmiri Besaida dịka anyị mụtara n'izu gara aga Jizọs ya chiri ute gị jegharịa n'ihi na ọ bụ n'ụbọchị izu ike nwoke ahụ chịara ute ya na-ejegharị ndị nchụàjà na ndị isi nke ụlọ nzukọ ahụ bụ ndị chere na ozi na ezi n'iwu bụ mmadụ ịlụ ọlụ n'ụbọchị izu ike Ọbịa mere isiokwu anyị ji bụ iwu niile na-ezighị ezi nke megidere ụbọchị izu ike ụbọchị izu ike bụ ụbọchị nke onye nwe anyị nyere site n'agba ochie o nyere ya n'iwu nke anọ na ime iwu iri nke na-asị cheta ụbọchị izu ike ka ị e ya nsọ ma n'etiti ndị Juu ha chere na ha makara Chineke n'ihe otu a ha onwe ha were iwu ndị ọzọ ha tinyere n'iwu nke megidere ibi obi nke ụmụ mmadụ n'ime ụbọchị izu ike ndị Juu nwere iwu nke sị na ọ bụ ihe na-ezighị ezi ọ bụrụ na ị ga-amụnye ọkụ n'ụbọchị izu ike ọ bụrụ na ọ bụdo ọkụ oriọna nke asụgharịa ya mpalaka ma ọ bụ kandụl ma ọ bụ lamp ndị Juu na-eche na ihe a bụ ihe na-ezighị ezi ọ bụ ihe megidere iwu nke ụbọchị izu ike nye ndị Juu ọ ọtụtụ iwu ndị ọzọ nke ndị Juu nwere nke meridekwara ụbọchị izu ike nke na-adịghị n'ime iwu iri nke Chineke dịka nwoke a ha hụtara nwoke a onye chụrụte ya na-ejegharị dịka onye mmebi ụbọchị izu ike n'ihi gịnị n'ihi na ọ chịrị ute ya ma ọ bụrụ na anyị laghachi azụ n'ihe anyị mụrụ n'izu ụka gara aga ọ bụ mmadụ ndị a bụ ndị hụrụ nwoke a na ọ nọrọ n'ebe ahụ iri afọ atọ na asatọ ma ha apụghị inyere ya aka ha hụrụ ya n'ụbọchị ndị ọzọ dị iche iche o nweghị onye gwọrọ ya ọrịa ma lee Jizọs onye bịarutere ya nso n'ihi na ọ bụ ụbọchị izu ike ma gwọọ ya ọrịa kama ha ga-esi ekele dị Chineke na emela ka ahụ gị dị mma ha ebido gụwarị iwu onye si gị chịrị ute gị chegharịa n'ụbọchị izu ike ọtụtụ ndị mmadụ n'ụbọchị nke taa na-eme ihe dị otu a ngwa ngwa Chineke mere mmadụ ihe ọma kama ha ga-esi ekele dị Chineke ha gụwa iwu dị iche iche dị ka ndị Juu gụọra nwoke ahụ ọ bụ ezie na nwoke ahụ amataghị onye gwọrọ ya ọrịa ma n'ezie n'ihi ụjọ nke dị n'ime ya ya onwe ya na-ejegharị chirikwute ya ịchọ ịmata onye ahụ nke mere ka ahụ dị ya mma ngwa ngwa jizọs hụrụ ya jizọs sị nwoke a ọ bụ gịnị ka ị na-eme n'ebe a eche m na agwọla gị ọrịa chiri ute gị lawa ọ bụrụ na ị meghị nke a ihe karịrị ihe dakwasịrị gị na mbụ nwere ike ịdakwasị gị gị onye na-ege ntị akwụkwọ nsọ gbara anya ama na nwoke ahụ mere ngwa ngwa gaa gwa ndị Juu sị na onye ahụ nke si m chiri ute m jegharịa onye ahụ bụ Jizọs Kraịst akwụkwọ nsọ si anyị na ọ bụ nke a mere ka ndị Juu ji chọọ ụzọ dị iche iche igbu Jizọs Kraịst ihe ọma Jizọs na-emere anyị ọ pụrụ ime ka anyị gbuo ya Dị ka ndị Juu bụ ndị chọrọ ka ha gbuo Jizọs Kraịst n'ihi ihe ọma nke o mere n'ụbọchị izu ike iwu nke ndị Juu tinyere n'ime ụbọchị izu ike abụghị iwu nke onye nwe anyị taa a na-eme ka anyị mata na ọ bụ ihe ziri ezi ịlụ ọlụ kwesịrị ekwesị n'ụbọchị izu ike n'ụbọchị nke bịata n'ihu anyị ga-ekwukwa okwu a ọzọ iji mee ka ịmata ụfọdụ ihe dị iche iche nke kwesịrị ka gị onwe gị wee mee ndị Juu chọrọ ịkpọgide Kraịst n'obe tupu oke ya eru ha chọrọ igbu ya ma Jizọs Kraịst oke ya erubeghị n'oge ahụ nwanne m nwoke ị na-akpọgide Jizọs n'obe n'ihi na Jizọs na-eme ihe ọma n'etiti onye agbata obi gị ọtụtụ n'ime anyị na-ewe iwe ma ọ bụrụ na onye agbata obi anyị ihe garịa nke ọma n'ihi na ọ naghị agara anyị nke ọma ịgba mgba ka anyị na-agba gị taa bụ tụgharịa uche tụgharịa omume gị tụgharịa akparamagwa gị n'ihi na ihe ọma nke dabara nwanne gị bụ ihe kwesịrị ka ị kelee Chineke ọ bụghị ihe iji agụrụ ya iwu dịka ndị Juu gụọrọ nwoke a iwu n'ezie n'anya nke m ndị Juu kwesịrị ikele Chineke n'ihe Chineke mere nwoke a ma ịgụ iwu ha bụ ihe na-egosi na ha na Chineke adịghị na mma agbata ha na Chineke adịghị dịka o kwesịrị ya mere anyị na-arịọ gị ụbọchị nke taa agụrịla nwanne gị iwu dịka ndị Juu na-agụ iwu ọ bụrụ na ihe ọma mere nwanne gị ṅụrịa ọ bụrụ na Chineke mere gị ihe ọma ṅụrịa agụrụla nwanne gị iwu dị ka ndị Juu gụọrọ nwoke a arịrịọ anyị na-arịọ Chineke banyere gị bụ ka ị tụgharịa uche n'okwu ndị a ka gị onwe gị mee ihe Chineke na-achọ ka ihe wegara gị n'ama n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị Amen. Amen. Amen. obi anyị jupụtara n'ọṅụ n'ụbọchị taa mgbe anyị na-ekele onye mgbasa ozi Pita Ikonta onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ọsọ ndụ ị na-agba n'ime ụwa imeela onye mgbasa ozi mara na ọ ụlọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na-ega ma akwụkwọ nsọ nke Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke nọnyere ma gọzie chebe ndị gerenụ ma ndị kwupụtara okwu ọma nkịta n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo